Aqua for the culture. Ha. Adibo on this one. Sege, ha, yeah. Ejere moka afura misi ya. Ben ha oh, sisi ebela koge modo ya. Na come begin the draw when my juju. Jupagide nena nam juwa nyobola n'ime ihe niile mgbe chọpụta na anyị bụ ndị Igbo anyị na-adakwa ya anyị hapụrụ okpukperechi anya kpochie ọzọ kpochapụ na nkụ na mba nọ ya na-eghere mba nri wọọ nwanne eh. wee nụọ juche ndị rom gbabachi ala nna m gbawanuchi mụ ndị nke m na proud of my culture n'ebe m si maka mmụọ ala nna m mmiri ala nna m ndị ichie ebe anyị na chinedumije lekwa ewere ewerela ọnọdụ n'ime ndụ mụ ah, ana m agazi wit udo na ọṅụ ọdịnala abụnụ ụzọ ndụ ọdịnala ụzọ ndụ ọdịnala abụnụ ụzọ ndụ ọdịnala abụnụ ụzọ ndụ ọdịnala abụnụ ụzọ ndụ ọdịnala abụnụ ụzọ ndụ ọdịnala abụnụ ụzọ ndụ don't forget ọmụnwa bụ ada i dey sing i dey rap with oyibo and igbo nwanne ọkwa ọkwa for the culture anywhere you come from be proud of your culture yes i represent ala igbo non-stop echezakwala hype your culture like i dey do i'm proud of my culture yes very, very proud of my culture, culture, culture, culture, culture, culture, culture, culture, culture.